Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ndewonụ ndewonụ ndị nke m ndewonụ ụmụnne m mgbede ọnwa nọ <laughs> mgbede ọnwa nọ unu ma na tata bụ ụbọchị so ọkụ ụbọchị ụbọchị nke so ọkụ ụbọchị bụ tata asị m ya dịkwala unu mma ebe unu anụ na amarọkwa mma ma ife anyị na-eme ma ọ na-agakwu mana anyị ga na agba n'ịnụ anyị ga na-anwa ama m na unu nenesinụ <laughs> ọhamalike ndị igbo nyaa ndị n'ọchị ndị na-akwa a sị m ka m na nnukwu mmọnwụ nnukwu mmọnwụ na obele mmọnwụ ada agba ọkwụ <laughs> na unu ma <laughs> nnukwu mmọnwụ pụta nnukwu mmọnwụ pụta obele mmọnwụ agba elie mbọmbọ ya ka m jisi ka m kwanyela onwe m ugwu nya ehe ka anyị wee gee ife ife nwanne anyị nwoke na-ekwu malụ ka ọ kọọla anyị etu ije si je etu ife siga maka na ntị anyị ya na ọghị ofu arọ ya bụ na nya bụ ọkụ ụbọchị bụla ụbọchị ọma maka na ọ na-adị mma ka anụkatakwanụ ka esi n'ọnụ onye ifemelụ ka anụ onu ka amala ife ifemelụnụ ka o were aka ya kọwa ifemelụ anyị anụgonu unu afụgie onye ka m jisi ka anyị gbakọ ịka na maka na nnukwu mmọnwụ nọ n'ọgbọ nnukwu mmọnwụ nọdụ n'ọgbọ enye ya efe n'obodo m si bịa o nwere mmọnwụ kasị mmọnwụ n'obodo m si bịa azụ ogbuni ka anyị na-akpụ ya enwe aka enwe aka na mmanwụ ọzọ ada agba chaa ọ mmọnwụ kasị mmọnwụ na be anyị ka ọ bụ so na-apụta mgbọsị ọ ga-apụta onwere nwere mmọnwụ ọzọ na-apụta ọ mesịa ife ọ ya eme ọ na ya amadụ n'ọbịa ọ bụ na maka na odegbu oge odegbu oge chaa chaa mana ịkwado akwado ịkwado akwado na enwe aka na-apụta etu a ka ọ ga-adị ka mmadụ ya na ya mana mgbọsị afọ ọ ga-agba ọ bụ na ọ nwee ka ife si deba ya n'anya tupu ị na-emechasị ya ọ gbasigoli na ya afọ ya ya maazi n'ọnụ etu a ka ọ dịkwa n'nyaa so wee sị ka anyị kwele onwe anyị ugwu ka anyị nyefee ka ka nnukwu nwanne anyị nwoke bịa zie ozi ezi ọnyanụ tata bụ anyị ka anyị bịa kene ama na tata bụ oye tata bụ ụbọchị oye ọnwa okike ebidogokwanụ ọ bụrụ tata bụ mma mmalite ọnwa okike ọnwa okike agafegoli ofu izu mana anyị ga-abịa etu anyị si abịanụ si ka anyị nabata ọnwa okike ka anyị nabata ọnwa ofu ka anyị wee welu udo na ọṅụ wee bidie malụkwanụ chịkọtakwanụ uche anyị ozi m na-ezi ife m na-eweta ife ulu nna na mkpụrụ obi m n'echiche m ụlọ ozi a na-eweta nchọrọ ka ọ baa na ndụ ndị be anyị bụ na ndụ azị kịta bụ inyefa inye anyị amamife etu esi eche echiche etu esi eche echiche maka na ife ndị a bụ ife ọbịala abịa wepụgo na ndụ anyị anyị abụrụzi ndị ma ka esi echiche esi eche echiche onye ghọtala igbo aghọtago ụwa onye ọbụla aghọtala igbo aghọtago ụwa ife sokwa gị jee n'ụlọ akwụkwọ nwa bekee na-agụ ọ bụrụ na ịghọta igbo ịghọtago ụwa ebe igbo si kpọta m n'ụlọ a bụ ebe m jee ịgụ lọọ ebe m ji ime lọọ ka m nọ o nwere okwu onye nkụzi anyị kwuru ụbọchị afọ anyị erika erika wee bata anyị lụcha 5000 maka na arụ ọbụla ndị a na-ewe na-abịa ego akwụkwọ na aka nkụ mana ọ bụrụ ọfanja niile ya efinish ya agụsi ya bụ akwụkwọ na-arụ ite eji agụa onye nkụzi anyị wee kụnye n'ime nnukwu họl họl raka họl a nwere ụzọ ịtọ onwe steji so nkụzi niile a na-akụzi a na-eji mik mikrofon maka na ọbụrụ onwero ka onue wee gasịa ka onye ọbụla n'ife ọ na-ekwu maka ife ọ ga-akwụ na steji na podiọm welu mikrofon onye nkụzi anyị wee sị mgbọsi afọ sị ọkụa mik aka tututututu ebe niile delu ọsị kedu ndị bịa n'ụlọ akwụkwọ a taa kedu ndị nọ na na na họl a tata bịanụ si maka na fa bịa igo lọ ka fa wee deliver justice onye ọbụla bịa ịgụ lọ ka o wee deliver justice <laughs> ndị ọkaikpe <laughs> achọkwa m ikpe ka a na-akpọ fa <laughs> achọ onye ọbụla bịala ịgụ akwụkwọ tata nọ nọ na imu na afọ ụbọchị afọ bịalụ n'echiche niile na ife o ji denye afịa n'akwụkwọ wee bata abụ na ọchọ ka ọ bụrụ onye na-ediliva justice nya bụ ife ọma ebe ife kwuzili ebe ife kwuzili akwụzi n'eziokwu onye afọ wenye aka enu anyị ncha niile wee wenye aka anyị enu anyị niile wee wenye aka anyị enu anyị bụ ndị bata awa fesde, so anyị ka dị fresh anyị chinye aka anyị enu aa ife onye nkụzi mezi bụ ife gbagwojuru anyị anya o wee jee rapu podium ọnụ jee meghee ụzọ wee si onye ọbụla wenila aka enu anyị si n'imu na afọ pụa ife agbagwojuzi onye ọbụla anya maka na ife anyị ghọta bụ ịbụ onye ọkaikpe bụ ka ị na-ekwu eziokwu ka ime ka ife na-adị nwa ka udo na-adị ka ị na-eso ụzọ ogologo onye nkụzi sikwazi anyị niile anyị si n'ebe a pụa anyị ncha onye ọbụla na-ekpokọ akwụkwọ ya onye ọbụla na ekpoko pen ya ma ndị na-ada ada ma ndị na-atọ ụtọ atọ ụta mkpọtụkazie nkụ onye ọbụla na-achọ ụzọ ọ dị ụzọ ịtọ ụzọ nke dị nsi si ebe a na-apụ nyanwa wee chi ya jekwa kụkwa aka wee si ngwa onye ọbụla na-achite onye ọbụla na-achite onye ọbụla na-achite a na-achite si a n'ọlụsi anyị o wee sị onye ọbụla deludu aideludu onye nkụzi wee si na ya ama ife ojiju anya bụ ajụjụ onye ọbụla gbachi nkịtị maka wezi na onye nwe ebe a na-aga ọ ka onye banye n'ụgbọ ndị ori onye nkụzi wee sị na ife ya ji wee kwuo anya bụ ife bụ maka gịnị na lọọ nwa bekee ọkaikpe nwa bekee abụrụ ebe a na-edeliver justice ka m kwuo anya na-etu osi si kwue law has nothing to do with justice but adversarial. law is all about adversarial is not about justice mụnwa bụ nwa igbo m wee nwụ m na mmụọ etu a ah, ah. na-echekwa m na tupu mbata ebe a tupu mbata n'ụlọ akwụkwọ amala ha dum ịgụ akwụkwọ nnukwu akwụkwọ na nchekwa na ife mbịa ego na ọbụ ka mmee ka udo dị ka mmee ka ife dị mma gịnịzi ka onye nkụzi na-ekwuzi na ọ bụrụ ife ife abịa imenụ o wee bịa wee tọsa bịa maka ifi na mmadụ na aba okwu dị ịlụ abụrọfa na-eje n'ụlọ ikpe ekpe e, e, na-eje n'ụlọ ikpe ekwu ọnụfa ọ bụ ndị mmadụ ndị a na-akpọ ndị lọọ ndị ọkaikpe ọ bụ fa ị ga-egolo ofu onye nke ọzọ egolo ofu fee wee bịa n'ụlọ ikpe wee na-ekwulu ụlọ ọnụ ụlọ fa na-abọ dị ka ndị ilo maka na ofu na-azọ onye ife ajọ ife melọ nke ọzọ bụ nyanwa na-ekwulu onye mela aja ife ọnụ a mana maka ife na afa na abụ nọ n'ọnọdụ dị na-abụrụ ofu ọnọdụ ị ga-echesi na ọ bụrụ mụnwa merụ nwa ya nwa ya arụ ma ọ merụ aga arụ na nghọta echiche onye Igbo na onye ikpe m ga-abịa ka o kwuo ọnụ m ka o kwue ka ya ji ife si mee m ka ndị ọkaikpe ndị ọzọ ghọta ka aji ife si mee m ka e wee sị m nne ngwa ndo ngwa na eke anyị esi dozie ngwa gbaghara onye mee ya aja ife mana ọ bụrụ etu a ka ọ dị na etu ọ dị bụ nọọ onye maalụ nnabọ onye maalụ okwu onye maalụ akpa akpa oyibo onye nwa bụ onye na-emelinụ maka ifi nke a lọnwa bekee bụ ebe onye aja ife melụ ga-abụ olue aja ife ọzọ ofili n'anya o ego o onye ọkaikpe o jili ego ejikwa ụgwọ ọ bụrụkwa na ọ ya abakwa n'ụlọ ọkaikpe ajọ ife ọzọ emekwasapụ ya n'enu ajọ ife nke mebulie na mbụ wee na-eche ife a na-echie na-echie si mbanụ mana ọ bụrụ etu a ọ dị na nghọta ndị Igbo ọ bụrụ etu a ka ọ dị na ajọ ife ebe ajọ ife onye mefelụ mefelụ onye mefelu ga-ekwu ifemelia kwue ka esi mie onye nke bụ nyanwa mefelu ga-abịanụ yọọ mgbaghalụnụ as kwekọtanụ si onye nka ngwa gbaghalụ onye nka ọbụla ewe ka igbo ngwa na efi ya eji wee kwụghachi ọbụla akpụ aka iwelu na efi ya eji wee kwụghachi etu ọbụla edozie na emesisie onye afụ nke aji ife mere emejisie ewele ife ya ejikwa agwọ kwụcha anya ụgwọ mezisie anya akpọkọtazie mmadụ na-aba wee gbazie ndụ akpọkọtazie mmadụ na-aba wee gbazie wee gwazie onye nke ajọ ife onye nke emela ajọ ife si ya ifugi enu ngwa na ya agbaghalụzi onye nke emelugo ajọ ife restorative justice ọ nghọta igbo mee m ji wee na-aghọta ọtụtụ ife dị iche n'ụzọ anyị na ndị ọcha ife njikọba akụkọ bụ maka gịnị na onye ghọtala igbo aghọtago ụwa anyị nọ n'ọnwa okike anyị nọ n'ọnwa okike anyị esolugo ụgbọ ọgụ arụ ndị igbo wee na-aga n'ọnwa dị iche iche iche wee welie wee na-atụsa bụ igbo na-ewelie na-ezikọ na igbo nwere ụzọ nke na igbo nwere echiche nke na onye igbo ọbụla nke ghọtala igbo aghọtago ụwa anụwa bụ ife nwa bekee kpọrọ 360 degrees so na amamife nwa igbo na onye ghọtala igbo ga-emi emi karịa onye ọbụla dị na akwụkwọ ụlọ akwụkwọ nwa bekee ọmara ha dum wee gụọ 1 degree maka na amamife igbo ga-akọwali ife niile onwero ka mmadụ dị ndụ wee gụnwee 360 degrees n'ịfụka na mmadụ agụga akwụkwọ o nwere ike inwe 5 degrees dị na discipline dị iche iche mana ịgụ the whole 300 ọfịala mana igbo ga-enye mmadụ aka na ndụ a na-etufuru oge inwe nghọta gburugburu maka na igbo bụ ụwa ịghọta igbo bụ ịghọta ụwa na amamife nke milemi anyị ga-eji ekịta wee banye n'ọnwa okike iji kọwaa ife m na-ekwu maka ya ịghọta igbo bụ ịghọta ụwa ịghọta ụwa bụ ịghọta echiche chukwu ịghọta echiche chukwu chi ukwu ada anya ada emetụ aka ada anụ isie ada anụ onu okwu e. ada anụdo mkpatụ a mana ọ dị mba dị iche iche nwere ike ikpe afa dị iche iche mana na ọnụ igbo n'okwu igbo igbo kpọlịa chi ukwu maka na chi dị mana enwelu chi nke kasị ife niile chi ịghọta igbo bụ ịghọta e, ịghọta ụwa ịghọta ụwa bụ ịghọta echiche chukwu mgbe gara aga anyị nele anya gbasara ya bụ echiche chukwu anyị na anya na-agwụ n'uche chukwu kedu ka ị ga-esi ma ife chukwu na-eche kedu ka ị ga-esi ma echiche chukwu maka na anyị na ya nọrọ anyị na ya adị eme nzukọ anyị na ya adị edikọ nri mana ọ na ebe niile mana kedu ka anyị ga-esi nwa ife ebe echiche ekene wee dịlụ ndị ọkpụ na ndị egede bụ ndị igbo maka na fa nwere ụzọ fadebelụ anyị ga-eji wee na-enyo na-enyo mmụọ ọnụnwa ya ka fa ji anyị sị na anyị na-enye na-enye na emechaa na onye anyị ga-afụ bụ nwanyị ịghọta echiche chukwu bụ ịghọta okike mmadụ ga-aghọta okike gịnị bụ okike kedu ulu okike bara kedu ife anyị nọ n'ụwa eme kedu ife anyị bịa n'ụwa emenụ mmadụ ga-aghọta echiche chukwu mmadụ ga-aghọta ife ndị a niile site n'ịdalụ igbo n'ịda igbo ime ghọta igbo wee mara ife ife niile ji dị etu o si dị ya ka anyị ji si na ịghọta echiche chukwu bụ ịghọta okike ịghọta okike bụ inwe agwụ inwe uche chukwu ịma ife ịma nwekọta ife na ife na etu ife niile si wee bido na etu ife niile si wee nwekọta agwụ nke anyị ma na ọ bụ amamife nke na-ada agwụ agwụ amamife nke na-ada agwụ agwụ o nwere ebe ọzọ mmadụ ga-atụgide etugide etugide etugide wee malụfa niile chachaalị mgbe mmadụ na-eku ume ka amamife dị iche iche na-abịa mgbe mmadụ na-eto ka amamife dị iche iche na-abịa ma tukwunyelie aka ọ bụrụ na ọ nwere ndị bịa gbaa anya mgbe okporo dịka esi gbaa anyị bụ ndị igbo mgbe okporo wee gbukapụ anyị n'ụzọ nke eji ama ife maka na amamife bụ n'usoro n'usoro onye ma mbụ tata echi ọ ga-amụ ịbụa na-echi ọ ga-amụ ịtọ echi akpa ọ ga-amụ ịnọ mana onye na amarụ mbụ ọ fịala arụ ịmụ ịtọ maka na ọ ma mmafe mbụ wee jee mmalị ịtọ mmalị ịnọ ọ ga-ama etu ife ndị anyị na-esi wee nwekọta mana ọ bụ na onwe ife gbubelụ ya bụ amamife ọ dị ụdọ ife wee gbube ya onye afọ nke ọ na-amara amarụ ọmarụzịa ya ka ndị igbo ji wee gwa anyị si na ejiri isi awụ anwa ife ọ nke a bụ ọdachi dị n'ala igbo kịta na anyị ejirozi etu o si dị na mbụ na ị ga-eje n'okenye ma ọ na ị ga-eje na ndị okenye enweta amamife fakọwali ike o si dị usoro ka esi eme ife ọ dịrozi etu a kịta na anyị ndị igbo maka na onweghị ife ji wee gbubepụ nya bụ ụdọ nyabụ eriri ụdọ ọ bụrụzi iwu bụ na ijezie ife onye okenye ka ịjụọ anya ese kedu ka esi eme ife onwe ike kọwala ya ebe nsogbu sidi bụ nne ewu na-ata agbara nwa ya eneli anya n'ọnụ na-ata ọ bụrụ na nne ewu nwa ewu afụrụ ewu na-ata agbara kedu ka o ya esi wee mụta ọ bụrụ na okenye amarọ kedu ka ụmụazị ya esi ma onye abụọ ọnọdụ ya abụ ọdachi anyị na-enwe kịta n'ala igbo ya bụ na agwụ bụ amamife na-ada agwụ agwụ mgbọsi onye afọ kudebele ume ka ọ na-agwụsị inebia anya n'etu ndị igbo si ghọta n'ịnya ụwa ọbịakwa ọzọ obidokwa n'isi maka na ya bụ udu ụda akọ mmiri mmiri ada ati ata na mbụ ịghọta igbo bụ ịghọta okike niile o nwere ife nwa bekee melụ mgbe ọ bịara n'ala igbo mgbe ọ bịara n'ala igbo bịakwa n'ebe a mpaghara ụwa afa kpọziri afrịka na abụbụrụ afrịka ka ọ chọpụtara amamife niile ndị a nwere o welia wee jee dozigharịa ndụ nke nyanwa kpụgharịa ndụ nke nyanwa kpụgharịa ife niile hazie na ọ na aga ya mana ndị a bụ ndị obodo a ọkpọzila afrịka ndị a bụ ndị mpaghara ụwa ọkpọrọ afrịka ndị a bụ ndị igbo eji amamife fa wee mee ife niile egbukapụ fa niile nwa n'akụkọ ụwa fa na ife niile bidoro na mbụ gịnị bụ mbụ kedu mgbe bụ mbụ ụwa bụ ụwa agụta ọnụ onwere onye nwe ike ịkọwanụ igbo akọwara ole mana ife igbo gwa gị bụ na ife ọbụla nwere isi mbido ụwa bụ ụwa gburugburu ụwa ụwa agụta ọnụ n'afa ji wee gwa gị si na ife niile bidoro na mbụ ndị igbo abụrọ genesis of nwa genesis of nwa bekee na mbụ ndị igbo ebidoro na in the beginning god created adam and eve no or create see animals then on the sixth day o oh, created adam and eve no na mbụ ndị igbo dị iche na mbụ ndị igbo na-eneba anya na etu mmalite okike si bido mmalite okike si bido igbo na-agwa anyị si na mbụ na ife niile bụ ofu ife niile gbakọtala ọnụ ife niile bụ otu nge nge ofu mbụ ife niile bụ ofu etu a ka ife niile si bido na nghọta na nkọwa ụwa nke ndị Igbo mba na-asụ n'onu n'onu ndị mba ọzọ nwere ike nwee ka si akọ nke fa nke a bụ akụkọ gbasara ndị igbo nke a bụ akụkọ nwa igbo ga-abụ ghọta onwe ike wee chebezie wee ike wee welie wee na-enebazi anya maka na ife anyị bụ ndị igbo na-aghọtara ọbụla ọdịnala igbo abụrụ ife mgbe ochie ọdịnala igbo bụ ife nke kịta abụla ife nke nke na-abịa abịa ọdịnala igbo bụ ga-abụ one of the seat of modern technology mana onye igbo ga-aghọta ife ndị a niile wee nwee ike wee were ọdịnala igbo wee kepụta ife kịta anyị abụrụ ndị na-ekepụta ekepụta anyị bụ ndị na-eli eli nke onye ọzọ kepụta anyị bụ ndị na-eli nke onye ọzọ kepụta anyị bụ ife nwa bekee kpọọ consumers ndụ anyị na-ebi kịta bụ consumerism we are not creating we don't create maka na onweghị ife kwụsịla echiche anyị n'okike ịkọwa ụwa ịkọwa igbo ịkọwa mbụ ga-enyere anyị aka iji wee kpote mmụọ niile afọ akwala niile adị anyị n'ụbụrụ dị anyị na mkpụrụ obi metekwa ya n'ụla ka anyị wee na-asị ehe maka na ife niile nwere oyilu ụgbọala a na-agba agba mmadụ anọkọtara wepụta ụgbọala ụgbọala a na-agba agba nwere oyilu oyili edo na anụ ọfịa oyili ụgbọala ọbụla nọ n'anụ ọfịa onye kpatara na ile anya n'ụgbọala ọbụla ị ga-afụ manufaktura ọbụla melia were anụ fa na-etinye n'irue maka na okike enyego anyị mbido ife niile nke na-efe efe ụgbọelu dị n'elu o ji anụ okike kepụtalụ wee na-alụ ụlọ nke nọ na mmiri ụgbọ mmiri ji azụ okike enyego ife a niile mana ọ bụ na ya ghọtara ya ọ bụ na mkpụrụ obi anyị nọ n'ụla ọ bụ na echiche anyị nọ n'ụla anyị ama mmazi etu ife ndị a niile si wee nwee mmekọ maka na onwego etu esi wee dọkapụ anyị anyị amarozi na ọtụtụ ife ndị a niile mkpọ na afa kịta ọbụrụ nwa bekee na-efa ọbụrụ nwa bekee wepụtara ụfa n'ụwa ọ ndị mbụ na ndị egede ndị ebe mụ na gị si pụta ọfa sesili ife a ese ọfa debesili ya ife nwa bekee ma bụ na ọpụtazi lụọ anya mana kịta anyị amarọ na anyị bụ ndị nwere ike ike ife anyị amarọ na anyị bụ ndị nwere ike ikepụta ekepụta anyị bụzi ndị olili ndị olili anyị bụ ndị na-eli nke onye ọzọ wepụtara maka na-etu onye ọzọ si debe ọnọdụ anyị edebela ọnọdụ anyị etu a ka anyị wee bụrụ ife ebe e na-esi akpapụta ego nwa bekee ọlụa anyị egolu anyị elie ọlụa anyị egolu anyị elie ọlụa anyị egolu anyị ndụ anyị anyị na-agba mbọ anyị na-enye enye na-enyefe nwa bekee ka anyị wee na-anata ya nke ọlụlụ ka anyị wee na-eli mana anyị amarọzi na anyị nwa bụ na anyị nwa bụ isiokwu n'okike ya ka ndị ndị ọkpụ na ndị egede ji gwa anyị si na mbụ na ife niile dị ofu inekwa anya n'okike ị ga-afụkwu ya inekwa anya n'ife ọbụla ekepụtara ekepụta ị ga-afụkwu ya ife niile gbakọtala ọnụ ife niile gbakọtala ọnụ ife niile ọnụ ọ gwara anyị si na chukwu na onwe ya bụ mbụ ya bụ na anyị na-ekwu maka chukwu ndị igbo na-ekwu maka chi anyị bụ ụmụ ndị igbo na-ekwu maka chi anyị amarọzi na ife anyị na-ekwu bụ ebe ife niile gbakọtala ọnụ ebe ife niile gbakọtara ọnụ ebe ife na-enwero nkewa anyị na-ekwu maka chi anyị na-ekwu maka na mbụ naanị nge chi a anyị na-ekwu enwere afa ndị igbo nyelie afa ndị igbo kpọlie chukwu dịka ndị igbo si kwụsị na ọ kesịrị fa na nghọta nke fa iji wee nye iji wee zikọ na fa nwa n'ọnọ na mbụ fa wee nye afa ọ bụrụ chukwu nyere onwe ya afa onwere afa onwere afa afa a na-akpụ ya bụ imeli ka ọ penata n'ife ọ bụ nọ ife ọ na-alụ o nwere afa ọ bụrụ ọkọ ọ bụrụ nwunye ada afụ anya mana ọ na-afụ ife niile ọ ma ife niile ọ na-ebe niile maka gịnị na ọnya bụ na mbụ ọnya bụ ife niile ndị igbo kpọkwalịa dum ife dum ife niile esitelụ na mbụ ife niile esitelụ na chukwu ife niile esitelụ na mmalite chukwu chukwu abụ nyanwa bụ ife ọbụla ife niile mana onwere onyinyo so anyị ama nje chọbịa n'oke anyị ama nje chọbịa na nwunye anyị ama nje chọbịa n'ọkụ anyị ama nje chọbịa na mmiri anyị ama nje chọbịa na ikuku anyị ama nje chọbịa na osisi anyị ama nje chọbịa na ife ọbụla maka gịnị na ọnyanwa bụ ife dum ife niile anyị pụrụ ịfụ a maka na onye a bụ ife niile ife a bụ ife igbo na akụwala anyị na mbụ bụ the source of everything yanwa bụ completeness wholeness totality ka m tinye n'oyibo maka na ama m na ụfọdụ n'ime anyị igbo na-afịazi anyị arụ ekwukwu ya n'oyibo ọ dabakwalụ ndị a totality completeness wholeness no division indivisible ebe ahụ bụ ebe chi nọ anyị na-ekwu maka chi ebe ahụ bụ ebe mụ na gị nwere mgbakọ mgbakọ ọgbakọ na mmetụta mana onwere onyinyo mana apụta na ohere nke a enwe m arụ gị nwee e nwe arụ anyị enwe arụ anyị abụrụ mmadụ dị iche iche mana ọ maka na okike alụgo ọlụ ka anyị jizi fụọ onwe anyị n'ebe dị iche iche ya bụ na ya ama nchọ enye ochukwu maka na ya ama mfụ a maka na ọnyanwa bụ mbụ nyanwa bụ mmalite nwere enyo n'elu ife ọzọ anyị na-enebakwa anya na ife gbasalụ okike anyị na-eneba anya tata bụ ike na eke maka na anyị bụ ndị igbo nghọta anyị nghọta anyị nghọta anyị agbajogo enye ochukwu bụ ife niile bulu ya bụ mbụ bulu dum mana ịma mfụ anya mana ọ na-eke o ike ike na-enwekwa eke maka na mbụ na anyị na-ekwu maka chi ukwu na eke nwanyị eke na ike ewelu chi ukwu nwee eke nwanyị ife ndị a niile bụ ofu ife okike na ya malitezilu mgbe ife ndị a niile gbawapụlụ maka na ofu ka ife niile nọ na ya n'ofu na mbụ na nge okike bụzi ife pụtalụ na-eke eke dị iche okike dị iche ya bụ na ndị igbo na-ekwu chukwu okike chi okike ifefa na-atụzi aka na ya bụ ife megolu ka e alụ. nke a bụzi okike na onwe ya okike abụrụ eke eke ekego eke adịgo ekego eke eke anọdugo mbụ adịgo mbụ adịgo mbụ ezugo oke ife niile ezuru oke n'ime mgbawapụta na nkewapụta bụ ebe ị ga-enwetazi okike maka na na mkpụrụ obi anyị bụ ndị igbo anyị ghọtazili ya n'okike bụ chukwu okike bụ ife na-esota okike ọ bụrụ na anyị ghọta ife ndị a na akụ kịta ọ ga-enyela anyị aka iji kpọte mmụọ anyị na ife ọbụla anyị na-achọ ike ife ọbụla ekele eke bụ ife ekele eke mana eke gị ọ na mbụ na mbụ ọdịgo ọ dị na mbụ tupu ekewapụtabazi anya maka na ife niile esi n'ofu ife niile e si na mbụ ife niile esi na anya bụ gburugburu ife niile e si na anya bụ completion ife niile esi na anya bụ totality ịbịazịa wee gbawa anya onye akpata na mbido na na-akọ maka mgbawa okike mgbanwe ya nke mbụ nyelụ gị oke na nwunye ifugo etu mbụ eke si bido ịgbawa ọ nọ na mbụ ọ bụ ofu ife niile gbakọdoro ọnụ ma ọkụ ma mmiri ma ikuku ma anị ife niile bụ ofu ma oke ma nwunye ife niile nọkọtara ọnụ mbụ adịgo tupu abịazie afa wee gbawapụtaba mgbawapụta bụ ebe a bụzi ebe anyị nọ kịta n'ọnwa anyị nọ na ya kịta ọnwa okike ọnwa okike n'ọnwa bụ ọnwa anyị nọ na ya kịta ebe a ka okike bidozi gbawapụtaba mgbawa mbụ etu ndị Igbo si kọwara anyị bụ oke na nwunye oke na nwunye a fakọwala dị ụzọ ụzọ anọ etu nghọta ndị igbo si dị o si na ịbụa mgbụ anyị nọ etu aka ka o si nye anyị eke oye afọ na nkwọ maka na ọ nwere etu okike si wee gbawa wee na-ekewazi na-ekewapụta ife dị iche iche n'ime ya bụ okike okike nwere echiche o ji si na ife ga-agbawa o nwere ife o bu n'obi si na ife ga-agbawa o nwere echiche ọ na-eche si na a ga-agbawa okike e, ife mbụ ka ọ dị ụzọ ịbụa ka e nwee oke na mmụọ ka e nwee oke na mmadụ na ndụ na nke a na-afụ anya ọnya kpatara na mgbe anyị na-ekwu okwu na anyị na-akọwa si n'ịlụ ụwa na anyị bịalụ n'ụwa anyị bịala ije anyị bịalụ njem ịbụ anya chi ji afọ ụzọ na ntị o ji anụ ife na aka o ji emetụ ife aka maka na ife ndị a niile bụ ife okike bụ n'uche wee wepụta okike ama m na ọnwa nke a na ọ ya agbagwoju ụfọdụ ọtụtụ ndị anya mana achọrọ m ịga rinne baba n'ime ka anyị welu nwayọọ n'izu na-abịanụ aga m abịa ka m na mgbulikwa okike ka anyị wee ghọta ife okike bụ maka na ife adịgo tupu ikesabịa ife adịgo tupu etu a ga ife anyị ga-eji kọwaa ọnwa a bụ iji ife dị iche iche wee na-enye ife maka na anyị si igbo ife anyị na-aghọta bụ igbo igbo niile na ofu fancha dum igbo anyị na-ekwu bụ ofu niile dum fa niile mana n'ime ka ọ dịzi ịbịazịa wee gbasabịa kelibie ịbịa nweta igbo si na mmiri inweta igbo si n'ọkụ inweta igbo si n'ikuku inweta igbo si anị. inweta igbo dị iche iche igbo niile a wee bịa bụla ofu etu a ka ndị igbo si wee ghọtịa okike ya bụ na okike sitelu n'ime eke ife bule na mbụ aga m arapụ ebe a ka anyị welu etu a m si kọwa ya ka anyị welu etu a na ụlọ ụla ka anyị chebanye echiche ka anyị malụ ma ife ndị a m na-akọwa ma ọ ga-enwe ike onwere ife ọ ga-akpọte na mmụọ ndị mmadụ onwe ka ọ ga-esi mete mmụọ n'ụla onwe ka ọ ga-esi mete echiche n'ụla onwe ka ọ ga-esi mete nghọta n'ụla ka anyị wee banye na mmụọ wee tụne ya atụne kedu ife bụ eke kedu ife bụ okike gịnị bụ eke gịnị bụ okike kedu ife dị iche okike adị iche na-eke ka fanaba bụ ofu igbo melụ ka anyị ghọta na fa dị iche n'onwe echi bụ eke n'onwe ya onwe chi bụ eke n'onwe ya ịkpọ ọnya n'ọnụ oyibo ọbụlụ dị enwere chi bụ eke na ya mana ọ nwere chi nke nyefezila okike o chi chinye ego oke o chi chinye nwunye o nwee chi gbawalụ mmụọ ya nye gị nwa gbawalụ mmụọ nye m nwa gbawalụ mmụọ nye onye ọzọ anyị na-ekwu maka chi chi m chi gị chi anyị ọ bụrụ anyị nyere ya o nwee anya etu a ka chi a si wee kee ife wee malite okike wee na-ekesasị ka ọ dịbakwado ụmụnne m maka na ama m na nke tata ga-agbagwoju onye ọbụla anya mana izu na-abịanụ aga m abịakwa ka anyị cheba nke echiche ka m wee nwee ike wee gbusapụ ya nyekwa unu ntụziaka etu igbo si wee kwu maka ya na mbido anyị na-enenezi anya ka o wee nye anyị ike wee na-elota etu mmadụ si eke ife n'ụwa maka na anyị bụ onyinyo mmụọ etu mmụọ si ke ka mmadụ si ke tupu mmụọ a na-eke o nwego ya bụ mmụọ anọdugo mmanụ ife niile ọ ga-eji wee ke ife niile ọ ga-eji ka anọdugo ọmala ọlụfa ga-alụ o wee bịa wekọtaba bịa ọnụ etu a ka ọ dịkwa anyị nwa bụ mmadụ ya bụ na anyị kwesịrị ịghọta maka na mgbado ụkwụ anyị niile bụ ebe anyị si bido njem n'ụwa maka na onye ọbụla napụrụ mmadụ nghọta ebe o si bido njem mee ya ọma nghọtazi na ya na chi ofu na ya na chi gbalụndụ ọnya egbusago ọnya ọnya egbusago ife ọnya nwere ike ime na ndụ a ife ọnya nwere ike ime n'ụwa ekenekwa m na ụmụnne m n'izu na-abịa na anyị ga-abịa ka anyị na-nebakwa anya ka anyị wee tụsoo ọnwa nke a ka anyị wee ghọta ife ọ bụ kpọmkwem tupu ọnwa a na-agasị ọ ga-ekwe anyị ghọta bụ ife m na-akọwa ọnwa okike maka na ọ nwere ife ọnwa ọbụla igbo nọ na ya o nwere ulu ọ na-aba o nwere mmụọ na-akpọte n'ụla mmụọ ọnwa nke a na-akpọte n'ụlọ a okike creativity ikepụta ife to create mmadụ ike ife ọ ga-ama ife dịnụ ọ ga-ama ife mmalụ ife fa na-alụ mmalụ ife nyanwa chọrọ ka fa wee chịkọta ya ọnụ daalụkwanụ ụmụnne m ekene ọmanụ mgbede ọmanụ anyị ga-afụ n'izu ụka na-abịanụ larụkwa na ọfụma larụkwa na larụkwa na daalụ n'o ngozi chukwu ka adaobi kachi fonu